akwụna na-ata oyibo manya unu alọjito eze oyibo bịa oge na mmanwụ orito mmanwụ ukwe aka mba ahụ pụrụnike nwatakịrị mkpokpo ununu olu na-azụ olu olu ka m na-azụ na mmanwụ ahụ dịka ebi oyi eyi o kwutara azụ ka pandị dị ga-azụ mana aja okwu mmanwụ ntutu mere dịka enwe mmanwụ nwata amaghị mgbata mma n'aka onye ruru mbụbọ ruo mma n'aka onye ruru mbụbọ tụọ mma ndị na-agba mma nwere emere mbụbọ dịka ya etiri isi ya n'ọnụ enwere gadi ibe okwu siri akara mmanwụ kondụ mmanwụ kondụ kondụ a na-aga ya oyigo ha egwu ime na-atụ onye tụọ ya tụwa ọkọ siri aha agbara onye ka ya mma ee nwatakịrị ibe ya bụ ihe o mere eme mmadụ ahụ aka ibe onye ka ibe ya bụ ihe o metere ka eji akpọ ya ọka ibe dịka anyị bụ ebe ndị otu eze ndị eze bịa biri ndị eze onye bịara be onye eze ga-eri ihe onye eze na-eri rigororo mgbalaga abaghị aba ụmụnna ụlọ mm, mm, mm, siri ike nna ụlọ karịrị akarị o ji asọ mba na asọ ihe o ji mee mba ji asọ ya ịma ya ma dịka rịga na-agba okaraka alụsị ji olu na m na oge usoro mara arụsị dịga ndọ nwa ebikwara mmadụ gba mmụọ akatakụbọụrụ ihe adịra ka ezigbo ọnụ na onye ọkọ̀ ọdún lè gbọ́dọ̀ kẹ́kẹ́ náà gbọ́ náà jẹ́ ẹ̀kọ́ náà ọkọ rẹ rí ìtẹ.